when I ain't on the street. Let's just crack it. Igwe n'obi, King Kong, ntizi aka n'obi, I go live long. forever. Nigga, muabro ping pong. I don't they sing song when they ball how song. When you went panty, hit it panty. Obura oversized, taking over this world. The one day Obura overhype. If an arobo quality, Obura overtime. If an arobo say come, you an one but I've been a nugu buru buru. If I di oh yeah, no nugu buru. I na bambo, make it rain, chest mana niggas and I could it Started from the bottom but now I on need We don't give a and y'all get up weak Started on the ground man I ain't up zero huh? Okay I am done, real talk I don't kill song Chewbacca no be no nyeze eh, Chebego kingdom Evictor one mama bu soldier We don't win war Sarakos kill them Never ever leave them Zobu zobu benyimba Benyi Zobu zobu benyimba Benyi

delicious it.